mmadụ egwu ịrụ ọrụ injinia ọrụ ị ga-ama dị egwu ijele injinia ozi ị ga-enwe ego dị egwu ijele injinia ozi o ị ga-enwe ego dị egwu ị makwa ịchọkwa injinia okwu ị ga-adị nkenka nkenka nkenka nkenka nkenka nkenka mgbe ahụ ịchọ njọ dị egwu